ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkịtasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life wọld redio Ministry akala ndị baptizim mishonari Association nke mba Afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke Naịjirịa site n'ime ụlọgwu eru nke dị n'ime Ibadan n'ọyọ steeti ka oziọma si eru nso n'ogede ugbu a ọzọkwa ka udo nke chineke nke udo niile dị ere ọnụ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ụbọchị nketa anyị ga-aga n'iru ịtụgharị uche na akwụkwọ nsọ nke chineke nweta ihe agbamume na ihe ntụgharị uche na ihe ngwọta nke pụrụ iche ka chineke nye anyị n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ nke job job isi nke iri na anọ ga-agụ anya amaokwu nke mbụ job isi nke iri na anọ amaokwu nke mbụ ọsị mmadụ nke nwanyị mụrụ ụbọchị ndụ ya dị mkpụmkpụ afọ ejuokwa ya na ahụhụ ka chineke were ebere n'afọma ya gọzie okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwara anyị nghọta nke pụrụ iche na ngọzi dịka chineke kwadoro anyị n'ụbọchị nke taa site na jizọs kraịst bụ onye nwanyị anyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi akụkọ anyị ma ihe ntụgharị uche n'ụbọchị nketa ga-abụ uru ahụhụ bara anyị uru ahụhụ bara anyị ee ọtụtụ mmadụ ha ịgabiga ahụhụ n'ihi na ahụhụ dị n'ụwa kemgbe adam na ifu rụpụrụ isi n'okwu nke chineke na ogige nke iden ebe chineke tere ha ha webatara ahụ ahụ wee bụrụ ihe nna mmadụ bi mana mgbe ahụ ndị a niile na-adị ọ bụ na anyị lee anya n'ụzọ nke ọzọ anyị ga-afụ na ahụ na-abịara mmadụ na uru dị eh, n'akụkụ nke ọzọ n'ime ahụ enwere uru na ọbụna iwere anya ime mmụọ na iwere uru dị ka chineke si wee tinye ị ga-afụ uru dị n'ime ya anyị wee na mmụọ nsọ wee chọọ ka anyị nwee nghọta ka anyị ghara ịbụzi ndị nke nwobere mkpagbu ma nwobere ihe ọbụla anyị na-agabiga anyị na isi okwu nke egbu mmụọ ma nke ejighị eweta olileanya ma nke ụjọ ma nke na esite gị n'okwukwe ihe ndị a niile ga-eme ka na-emezi ka ụfọdụ ndị mmadụ tọkarị n'ime ahụ a wee nwụọ ma ọ nọtụ aka n'ime ahụ aha ma ọ bụ na anyị uru ọ bara ị ga-afụ na ihe si n'ime ahụhụ wee banye n'ime uru nke chineke kwadoro leke n'anya mgbe ụmụazị Izrel na-ata ahụhụ ọbụnadị ka uru n'ala nke ijipt n'ihe karịrị 400 years n'ime nke a mgbe ha nọ n'ime ahụ a ọ bụ ezie na ha nọ n'ahụ mana chineke ji wee na-anọcha ha ka ha bụrụ ndị nke mgbe na-edubata ha n'ala nke ekwere ha na nkwa n'ihi na chineke kwuo ha nkwa na ọ bụ na ha nọcha dịka uru n'ala nke ijipt dịkosi kwe abraham gwa na edubata ha n'ala nke ha ihe niile ha na-agabiga dịka uru bụkwana iji wee kụziri ha ihe ọma na ihe a ga-eji wee bi ndụ n'ala nke ha ile anya mgbe ha gabigara ihe ndị a niile mgbe ha nọ n'ahụ ya ala nke ijipt ọbụladị mgbe o zitere ha moses moses wee bụrụ onye ndu ha nke dupụtara ha wee wuru ha gaa ọzara efu na n'ime ọzara ahụ na chineke nụchara ha mee ha ha bụrụ ndị nke siri ike n'ime ọzara ahụ ka ha mụtara ka esi ewu ụlọ n'ihi na ha wuru ụlọ ụlọ nke chineke na ọzara nke a na-ebugharị wee na-aga njem ha ebe ahụ ka ha mụtara ka esi apịa ngwa agha nke ha ji wee lụso ndị iro ha ọgụ wee nwee mmeri ebe ahụ ka ha mụtara ihe iji wee fee chineke ofufe n'ihe dịgasị iche iche ma n'ime ha ụfọdụ ha dapụrụ n'ihi na enwe okwukwe n'ihi na ha ghọtaghị ebe chineke na-eje n'ihi na ha ghọtaghị atụmatụ na eru nke chineke ụfọdụ ha bụ ihe nwụrụ n'ọzara mana ndị nke tụkwasịrị chineke obi na ndị nke na-eso ụzọ nke chineke efu na ndị a nwere mmeri lekene moses bụ onye ndu ha lekene joshua lekene keleb ndị a ghọtara ebe chineke na-eje wee na-eso chineke ụtụtụ n'ihe n'abalị ile anya ịfụ na ndụ ndụ dị iche n'ihi na chineke mere ha ha bụ ndị nkwukwudosiri ike n'ime ahụ ha niile ha akwaghị chineke ịmụ kama ha tụkwasịrị obi n'ebe chineke nọ ha wee fụ uru n'ihi na mgbe ha nọ n'ahịa ha nwee ntụkwasị obi na chineke nye ha mmeri mgbe ha nọ n'ụkọ ha nwee ntụkwasị obi na chineke ga-atụgharị ha ajụ leke ihe moses kwuru dị mgbe ha nọ na ụlọ nke osimiri ihu mgbe eze fero na ndị otu ya bịara ọbụladị ịla ha n'iyi ọsị ha lezie anya na ha ga-afụ nzọpụta nke si n'aka chineke were bịa na ndị ijipt a nke ha fụrụ taa ha agaghị afụkwa ha ọzọ ruo mgbe ebighị ebi lekene anyị ukwu nke a lekene naanị nghọta nke a chineke ụgbọata na ozu oke ya kwesị ya nga were mkpọrọ gị ile anya fụ na na ndụ mozes niile ọ dịghị bụ onye ọbụla nke weliri mkpọrọ elu osimiri kewaa ihe a bụrụ gịnị n'ime ahụhụ ha chineke na-egosi onwe onye kwesịrị ntụkwasị obi n'ime ahụ gị nwa chineke chineke ga-egosi onwe kwesị ntụkwasị obi kama gịnị ka ị na-eme mgbe ị nọ n'ahụ mgbe ị nọ na mkpa tụkwasị chineke obi ị ga afọ nzọpụta nke pụrụ iche n'aha jizọs osimiri ihe gị ga-ekewa di nke jeriko ọbụna nọ n'ụzọ gị ga-atikpọ n'aha jizọs ati ọbụna nke kwudoro n'ụzọ gị ọ ga-adaru ya n'ụbọchị nketa n'aha jizọs leba anya kpọkuo chineke were akwụkwọ nsọ wee hiri isi gba chineke ka ọ tụgharịa gị ajụ n'ihi na uru dị n'ihe na-agabiga ị ga-afụ uru uru dị n'ọnwụ uru dị na ndụ uru dị n'ụzọ ọbụla nke nwa chineke na-aga na anya mgbe ha bataziri ọbụla dị n'ala nke kwere ha na nkwa ha bụ ndị nke ụwa niile na-asọpụrụ ọ dịghị onye ọbụla nke ga-ebili imegide ha nke ga-emeriwu ha n'agha ha bụzi ndị kwudosiri ike ndị bụ dike n'agha n'ihi na chineke ha bụ dike ọgụ n'agha o mezie ha bụrụzie dike ọ dịghị mba ọbụla nke bili imegide ha anyị na-etigbu na-adọbutele ha n'agha ọ bụghị ndị Izrel mba asọnọgata ha na-erubere Chineke isi uru afọ bara ka mmụọ nsọ m na-eme ka anyị ghọta n'oge m ụbọchị taa afụfụ gị ahụ ga-ewetara gị mgbanwe pụrụ iche ngọzi na ngwụli elu na-arọ nke n'aha Jizọs ndị iro ahụ efụrụ na arọ gara aga ị ga na n'arọ nke n'aha jizọs gị onye na-ege ntị ị nabatawo jizọs kraịst gị onwe gị na nzọpụta ka bụrụ imebe nke a ohere dịrị gị n'ihi na uru dị n'iso chineke ndị nke mara chineke ha ha ga-adị ike na-ewukwa ewu hulata isi n'ebe ọ bụla nọ n'ogide ugbu a ka ha kpere chineke chukwu nke dị nsọ onye pụrụ ime ihe niile lee ndị uru gị ndị a ndị rubetara isi n'ogide ugbu a iji nyere anya dịka onye nwe gị na nzọpụta ha jizọs kraịst mere ha ebere deba afa ha n'akwụkwọ nke ndụ kabie afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụrụ ndị nke kwudosiri ike ife gị ofe na iso gị n'ogide ugbu a na jizọs kraịst bụ onye nwe anyị emem onye nwe anyị mere ha ebere gị onye meworo nke a ị ga-afụ ebere na mbuli elu na nke ekwudosi ike n'ime jizọs kraịst mata anyị n'okwu a na-abịara unu site na ụlọọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Mission Association ọ bụkwa na nrụchi nweta m ya n'igwe okwu 00567194993 ma ọ na 08132900111 ka nke Chineke nke udo niile dịrị ọnụ n'ebe ọ dị ukwuu site na Jizọs Kraịst bụ onye nwanyị. amen